ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke jasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị anyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu owulu a na-abịara ọnụ site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba ụwa gbara gburugburu site na akala nke afrịka ọ bụkwa na ngalaba nke naijiria ka o si unu nso site n'ime ologoelu nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si ebere unu nso n'oge ugbu a ọzọkwa ka udo nke chineke nke chasị udo niile dị n'ụlọ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị na-ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mee ihe ntụgharị uche nke site n'akwụkwọ nsọ dịka oziọma nke jọn dere oziọma nke jọn dere n'isi nke atọ m ga-amalite ego na amaokwu nke iri atọ na isii oziọma dịka jọn dere isi nke atọ amaokwu nke iri atọ na isii jọn 3:36 ọ onye kwere na ọkpara ahụ nwere ndụ ebighị ebi ma onye na-ekweghị ọkpara ahụ agaghị ahụ ndụ kama iwe chineke na-anọgide na-arụ ya ka chineke were ebere n'afọ n'afọma ya gọzie okwu ya nke ka ọ mịa mkpụrụ n'ime anyị ma nyekwara anyị ngọzi nke pụrụ iche n'ụbọchị nke taa dịka o si wee kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere akụkọ ma isi okwu anyị ga-abụ kwere na jizọs kraịst kwere na jizọs bụ isi akụkọ anyị na isi okwu anyị dịka anyị si wee mata ụwa anyị nọ n'ime gbagọrọ agbagọ ụwa abụzi ihe anyị tụmara anya ka anyị na-afụ mmehie na ihe mbibi juziri n'ebe niile ụfọdụ na-ajụzikwa ajụjụ na-asị ma chineke ọ nọzikwa ee ọ bụ ezi ajụjụ ka ọ bụ ma chineke nọ n'oche eze ya n'ihi na akwụkwọ nsọ mere ka ya mata na chineke jizọs kraịst etu ọ dịrị na mbụ etu aha ka ọ dị ugbu a etu aha ka ọ ga-adịgide ebighị ebi jizọs kraịst dị etu ọ dị onye ahụ etu aha ka ọ dị taa etu aha ka ọ ga-adịgide wee ruo ebighị ebi n'ihe niile mgbe chineke kere ụwa o kere ụwa n'uju ya niile kee ụwa na ọ ga-abụ ebe obibi nke mmadụ wee were mmadụ n'ime ka mmadụ okere kere na ihe niile nke okere bụrụ ihe nke na-enye obi ụtọ na aṅụrị ma mgbe mmadụ mehiere gahie ihe mgbagọ na ihe dịzi iche iche na ihe arụ wesizie n'ime wee na-apụtazi chineke na mbụ chọọ ikpochapụ ụwa mana ọ fụtara noa dịka onye ezi omume o wee were nnu wee mere onye ya ga-eji wee zọpụta ụwa ma ndị nke nọ n'ụwa n'oge nke nnu achọghị nzọpụta nke a ọbụnadị mgbe nnu na-akpọ ha oku si ha bịanụ ka ha bụrụ ndị nke ya banye n'ụgbọ nke ndụ ụgbọ nke je ewepụ ha jee agụpụ ha na mbibi ha kparịrị ya ị ga-amata na ụfọdụ ndị soro wee rụ ndị a ndị ọrụ ewere n'ọrụ soro ọrụ ụgbọ Noa ha nọ n'ozi ọma Noa mana mmiri riri ha gịnị kpatara nke a ha nụrụ ozi ọma mana ha eti ihe n'ọrụ ha nụrụ ozi ọma mana ha eji ewe kpọrọ ihe ha nụrụ ozi ọma mana ha ekwenyeghị ma mgbe mbibi bịara abụrụ ndị nke laa n'iyi noa na ụmụ ya na nwunye ụmụ ya webụrụ ndị nke a zọpụtara etu akwa dịkwa n'oge nke anya a na-ekwu n'okwu na mbibi ya bịa ụwa nke anyị nọ n'ime gbasatara na ụwa adịghịzi ka chineke si wee chọọ a na-ezi ozi ọma site n'ụbọchị ruo n'ụbọchị na mba ruo na mba ụfọdụ eji ya wee kpọrọ ihe ụfọdụ na-asị ote na mgbe ha ji wee nụma wee nụma okwu a ụfọdụ na-asị ọ bụ na jizọs ka ya bịa nke ọ bịara mgbe ọ lanarịla n'anya ọma ụfọdụ na-akpa emo na-akọ akụkọ dị iche iche mana mata na okwu a bụ okwu nke chineke ọ ga-abịarịrị na mmezu chineke kwuru n'okwu ya sị nna ihe niile ga-agabiga mana okwu nke ya ga agabiga okwu nke chineke ga-abịaru na mmezu chineke wee nne naanị ọkpara nke ọ mụrụ naanị ya bụ jizọs kraịst nye ụwa ahụhụ nwụọ n'obe nke kalvarị bụrụ mmehie nke ụwa niile n'isi ya nke kpatara na chineke lepụziri lepụziri anya mgbe mmehie nke a karịrị jizọs kraịst wee bee akwa kwa akwa n'oke n'obe nke kalvarị wee sị elai elai lama sabatani chineke m chineke nna m nna m gịnị kpatara iji gbaga naanị m o wee bụrụ maka njọ nke ụwa ma mgbe ọ nwụrụ ewee lie ya olu n'ụbọchị nke atọ o na ili wee bilie chineke wee were maka ya wee gbaghara mmehie nke ụwa n'onye ọbụla nke kwenyere na aha ya onye nke kwenye n'ọlụ ya onye nke kwenyere n'ọnwụ ya na mbilite n'ọnwụ ya ewee na-ezu ma wee na-aga n'ụwa niile wee na-aga na mba niile inye mmadụ iji wee dọpụta mmadụ na mbibi maka na ihe na-emezi n'ụwa taa ọ bụ na onye azọpụta ha ni onye na-enweghị nzọpụta onye aha bụ onye lara n'iyi onye aha bụ onye laa n'iyi n'ụwa nke a ọ kaja ala n'iyi na ụwa nke kaja ịbịanye n'ihi na ụwa nke a gasị ya ụwa ọzọ ka ya bịanye E ya enwe ndụ ebighị ebi aka ya enwe ọnwa ebighị ebi aka ya enwe afọ ebighị ebi ewee na-ezi ozi a wee na-asị onye na-ekwenyebeghị na jizọs kraịst ya kwere jizọs kraịst bụ onye jiri ọnụ ya wee okwu nke a mgbe ọ na-ezi ozi ọma na onye nke kwenyere n'ọkpara ahụ nke chineke wepụtara ya bụ na onwe ya na onye ahụ ga-enwe ndụ nke ebighị ebi ma onye nke na-ekwe n'ehi n'aha nwa ọkpara ahụ iwe nke chineke na-anọgide na-arụ ya ọ bụ na ile anya na mba ụwa niile gba gburugburu enwere elu agha enwere ụkọ enwere mbibi dịgasị iche iche enwere ndị ntọ enwere ihe arụ dịgasị iche iche ihe a bụ iwe nke Chineke nke na-adaba ebe mmadụ nọ n'ihi na ha ekwenyeghị na Chineke nọ n'ihi na ha ekwenyeghị ha jụrụ udo nke Chineke ha jụrụ afọma nke Chineke ha jụrụ ụzọ nke Chineke wee na-ekwezi na ha ga-eji aka ha wee wepụtara onwe ha nzọpụta na ha ga-eji aka ha wee wepụtara onwe ha ịgbapụ n'uru a na-atụzi atụmatụ dị iche iche na-eme nzukọ dị iche iche mana emechaa nzukọ niile a ọ bụrụ n'ihe efu ọ bụrụ ihe ala n'iyi mmadụ echigatabeghị ka a jụọ onwe anyị ajụjụ bụ mmadụ ihe a na-eme etu a ka edi ka o si dizie n'ụzọ nke ka anyị chọọ iru nke chineke ọmụ mmadụ mmadụ adịghị emezi nka kama ha na-achọzi n'ụzọ nke aka ha ụzọ nke gbagọrọ agbagọ mana na mgbe n'ikpeazụ o wee bụrụ ụzọ nke n'ala n'iyi akwụkwọ nsọ mesịrị ka mere ka anyị mata na ụzọ niile ziri ezi n'anya mmadụ ma ọ bụ ụzọ nke n'ala n'iyi ka anyị sokene ka mmadụ sokene ụzọ nke kraịst ka mmadụ sokene ụzọ nke chineke kraịst na onwe ya ji ọnụ ya wee kwu ya na ya bụ ụzọ ya bụ ihe ya abụkwanye ndụ ma mmadụ rapụgbu ihe ndị a niile wee na-achọzi n'ụzọ nke aka anyị emechaa n'ikpeazụ ọ bụrụ ihe efu ọ bụrụ ihe laa n'iyi achọziri ịkpata oke ego achọziri ịkpata oke ịzụ oke afa na ihe ndị sụgasị ya anya ma nke kachasị nke bụ na kwenyere na jizọs kraịst bụ ọkpara nke chineke ka mmadụ iwe nwee ndụ na ndụ nke a iwe nwee udo iwe nwee ọganiru ofu inwe nwa ịdị n'otu mgbe ụwa nke a gasịkwara ị ga-enwekwa na ndụ nke na-abịanụ inwe wee mgbe ebighị ebi ruo ebighị ebi kwenye okwu nke a na-abịara anyị n'oge dị ugbu a gị onye na-ege ntị ị kwenyewo na jizọs kraịst bụ onye nzọpụta gị ọ bụrụ na ị kwenyebeghị oge a bụ oge a na-ara mmadụ nke ọma kwere ka zọpụta gị kwere ka ị nwee ndụ kwere ka ị nwee ọganihu kwere ka ịfụ iru ọma nke chineke ebe ọbụla ị nọ na-ege ntị ebe ọbụla ị nọ na-anụ ọma n'ogede ugbu a ekwenyere m na chineke chọrọ ịzọpụta gị na ọ bụla ịnwebeghị nzọpụta nke jizọs kraịst ekwenyere m na chineke na-eme ka okwu a ruo gị ntị n'ogede ugbu a n'ihi na ọ fụrụ gị n'anya hụlata isi n'ebe ọ bụla n'ogede ugbu a ka anyị kpere chineke kwupụtara ya mmehie gị kwee si na ịbịagwu. n'ikwenyegwu ị ga-afụ ihe dị iche site n'ugbu a ị ga-afụ ọganiru ị ga-afụ mgbanwe nke udo nke kraịst na ndụ nke kraịst na-eweta ka ekpere chineke onye nwe anyị chineke nke pụrụ ime ihe niile lee ụmụ oru ndị a ndị nke nụrụ okwu gị ndị nke iji wee mmụọ nsọ gị wee gwuo okwu n'oge dị ugbu a ha ekweregwo ha ehulatawo isi na-ekpere ha n'oge dị ugbu a nụrụ ekpere ha zọpụta ha na mbibi zọpụta ha n'ọnwụ zọpụta ha n'ihe furu efu ka bie afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị ga-eketa oke na alaeze gị mgbe ị ga-abịa kpọrọ ndị gị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị gị onye mere nke a ekele chineke na ndụ gị n'ihi na site n'ugbu a ị ga-afụ mgbanwe nke pụrụ iche ị ga-afụ nghọta nke chineke ị ga-afụkwa na ịmata na okwu a na-abịara ụnụ site na ụlọọrụ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụ na ụnụ nwee akọ mgbaama ma okwu ndụmọdụ ụnụ chọrọ ma mkparịta ụka ụnụ ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 081 329 00 111 ka chineke gozi okwu nke a gonye anyị ndụ dịkwa mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen